Ụmụnne n'ime Chineke, ka udo nke Chineke nke kachasị udo na n'ebe ọ dị ukwuu, n'aha Jizọs Kraịst bụ ee anyị. Amen. Abụ m ezi nwanne nwoke Obichukwu Tony Eberechukwu. Ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Missionary Association. Ọ bụkwa n'ụbọchị nke taa ka Chineke gọzie anyị, Chineke wụkwasị anyị amamihe na nghọta pụrụ iche site n'okwu ya ka anyị bụrụ ndị nke ya abara ya uru ka otuto niile wee dịrị chineke n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen anyị ga-aga n'iru n'ụbọchị nke taa ilebanye anya n'akwụkwọ samuel nke mbụ isi nke iri na ise amaokwu nke iri abụọ na abụọ akwụkwọ samuel nke mbụ isi nke iri na ise amaokwu nke iri abụọ na abụọ 1 Samuel 15:22 Samuel wee sị aja nsure ọkụ na aja ọzọ ha na-atọ Jehova dị ka ige ntị olu Jehova lee ige ntị dị mma karịa ịchụ aja Ịṅa ntị dị mma karịa abụba ebili. Ka Chineke gọzie okwu nke a, ka onye anyị nghọta pụrụ iche dị ka osi wee kwesị. N'aha Jizọs Kraịst bụ onye nwanyị anyị, Ihe anyị ga-emere isi ihe anyị ga-eji wee mere isi akwụkwọ anyị n'ụbọchị nke taa ga-abụ irube isi ihe ejiri mara ndị nke Kraịst irube isi ihe e ji mara ndị nke Kraịst. Ọ bụ na efuzie ka ndị mmadụ si agbagharị n'ụbọchị nke a nọ n'ime ya onye ọbụla emejọrọ ma onye ọbụla chọrọ igosi ọnụma maọbụ iwe maọbụ dịka o si dịrị ya efu na na-enwe ihe dịka ngagharị iwe ma ọ bụ ịnụpụ isi n'ebe dị iche iche maka gịnị onye imetụtara ihe ruru ya n'obi ma ihe na ọ chọghị o ka ihe ojiwe bụrụ mmadụ iwe na ọnụma na-akpatazi na ndị mmadụ na-egbukwuzi mmadụ maka gịnị na iwe juru ha obi maọbụ n'ọnụma nke ha apụghị igbochitali ma ime ihe banyere ma o kwesịghị ka ọ dị otu a abịata n'ezinụlọ efu na ụmụaka na erupụzi nne na nna ha isi ebe a na-alụ ọrụ ndị obere anaghị ekwezi nke ndị nnukwu na-ekwu ihe a bụ gịnị ihe a bụ ihe dị n'ime mmadụ n'ihi na mmadụ nke na-enweghị ntụziaka dịka Chineke wee si chọọ bụ ndị nke na-enweghị amara ịbụ nwa nke Chineke ụfọdụ na-akpazikwa agwa dịka anụ ọhịa mana ndị nke a mụworo ọzọ n'ime Kraịst, ndị nke akara akara obe ndị nke nwere Kraịst dịka onye nwe ha na nzọpụta ha. ịfụ na irube isi ha na-apụ iche, o dịka dị ka ha ọ na-eme nzuzu, ma nọọ irube isi n'ime Chineke na-eweta ịdị umeala n'ubi. Ebe anyị gụpụtara gosiri anyị na Sọl, bụ eze mbụ nke Izrel, na Samuel kwesịrị ịchụ àjà wee si anya chere nye ya okwu dịka o si wee na-enye ya chere na ya ga-abịa ka n'ụbọchị asaa ka ha wee chụọ aja wee chọọ iru nke chineke ka ha wee nwee ike ije wee merie n'agha dịka ụbọchị ha si wee dịrị na oge si wee dịrị n'ụbọchị nke ha ma Sọl bụ eze echetawuzi ka um, onye ama Samuel si wee kwuo wee pụzie o aka e wee mee ihe na-ekwesịghị ime wee chụọ aja kwesịrị na Samuel ga-achụ nke a wee weta ịba mba nke samuel bara ebe anyị gụpụtara wee na-ekwusi ya na orubeghị isi ọbụla dị na ọ chụrụ nke na chineke wee na irube isi kara mma karịsịa ịchụ aja ọtụtụ n'ime ndị mmadụ na-achụrụ aja n'ụbọchị nke taa achụ aja ego achụ aja. nnukwute ebili ụfọdụ enyekwuzie aka na be mm, ndị na-enweghị nne ma ndị na-enweghị nna nọ ma ndị di ha nwụrụ ma ndị nwunye ha nwụrụ ndị ajadi ndị ajadi na ndị ihe ụwa na-atụgasị n'ọnụ ha echere na nke a ihe ndị a na-edegasịkwa mma mana nke kachasị nke bụ iwere ịchụ àjà nke mkpụrụ obi nyefee Jizọs Kraịst dịka onye nwere nzọpụta gị i wee bụrụ onye nke a mụworo ọzọ àjà nke Chineke chọkasịrị bụ àjà nke nso nke mkpụrụ obi anyị mgbe anyị meziri nke a kwerezie na Jizọs Kraịst bụ onye isi na onye ikpetamazụ na ndụ anyị anyị wee rubezi isi na-agụzi okwu nke Chineke na-etinye ya n'ọlụ na-eso ụzọ nke Kraịst na-afụ mmadụ ibe anyị n'anya na-afụ Chineke n'anya na-eme dị ka Chineke si wee chọọ n'ime ndụ anyị na-erube isi na ntụziaka niile nke ọ na azụzi mgbe anyị na-eme nke a anyị ga-afụ iru ọma Chineke anyị ga-amata na irube isi ka eji wee mara ndị nke Kraịst ọ bụ na ile anya ọbụladị Samuel na onwe ya mgbe nne ya wejere n'ụlọ ukwu Shilo nke ebe ọ na-ejere Elayị ozi ọ na-ejere Chineke ozi n'okpuru Elayị efu na ebe a sị ya nọdụ ka ọ na-anọdụ ebe a sị dere ka ọ na-edere bụla dị mgbe Chineke kpọrọ ya oku ọ ghọtaghị ọ gbajekwuru Elayị si ya nna m nne na-akpọ m omee nke mbụ mee nke abụọ mee nke atọ Elayị wee ghọta na ọ bụ Chineke na-akpọ Samuel, o wesịghị ya ji, ọbụna kpọkwa ya ọzọ, olu akpọkwa ọzọ, na-asị ya kwube na na n'anụ. Ihe a bụ irube isi. Ọbụnadị mgbe o zere ozi niile ahụ, o chịkọtara azụ, mgbe Elayị jụkwara ya ka ihe Chineke kwuru, ọ gwa ya dị ka o wee dị. Na ihe niile, na ndụ ya niile, o dịrị onwe n'okpuru Chineke rube isi wee bụrụ onye nke Chineke ji wee mere ngwa ọrụ wee bụrụ onye nke Chineke ji wee ntụziaka wepụta ihe dị ukwuu ọbụla dị n'ala Izrel n'oge nke nyanwa ọ bụrụ na irube isi anyị ga-enweta ihe nketa nke Chineke kwadoro anyị na ndụ a n'ihi na naanị ya maara echiche nke ọ na-echere anyị echiche nke udo na nke ọganiru ọ bụ nke ihe ọjọọ irube isi ga-eweta ndụ ebighị ebi irube isi ga-eweta ịdị n'otu nke nwanne na nwanne irube isi ga-eweta anyị inwe ngọzi nke chineke pụrụ iche irube isi ga-eweta ọbụnadị ihe nchebekwa n'ụbọchị nke anyị nọ n'ime na-ewetazi ọnwụ na mfu n'ihe gasị dị nche maka na o nwere ebe anyị kwesịrị ma ebe anyị chọrọ na anyị ya aga chineke asị gbaa aka ndị ma ọ bụ gbaa aka ekpe ma ọ ga mgbe nta ma ọ ga-esi etu a mee ga-esi etu a mee ịfụ na ihe ndị a niile ga-eweta ngozi n'otuto n'ikpeazụ ọ bụ na ileba anya na ndụ josef dị mgbe erere dịka oru ndụ ya niile gosi na orubere isi na ndị ebe ọbụla nke ọ fụrụ onwe mgbe eriri n'ụlọ pọtịfa o isi jee ozi ọ sịghị ee nna m ji bụrụ ọgaranya na m ji bụrụ nke na ị kwesịghị ime nke a ma ọ isi orube isi chineke esikwa ebe anya esikwa ebe a wepụkwa ya dị mgbe um, nwunye pọtịfa tụrụ asị n'isi ya megide atụba ya n'ụlọ mkpọrọ n'ime mkpọrọ ahụ ebe ahụ na o isi mgbe o si ebe ahụ pụtakwa dị mgbe fero ji wee mee ọ bụrụ onye isi n'ala ijipt orubere isi irube isi ga-eme ka anyị pụọ n'uru irube isi ga-eme ka anyị nwee ihe nketa pụrụ iche irube isi bụ ihe eji wee ndị nke kraịst ma ị gaghị eme nke a n'ike aka gị ọ bụrụ na jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị ịma na ihe bụ ụzọ rube isi n'okpuru kraịst n'okpuru kalvarị ewee kagbuo ihe ọjọọ na mbibi nke ụwa nke na-eweta na ndị mmadụ anaghị erube isi ọkagbuo afa gị n'akwụkwọ ọnwụ debanye afa gị n'akwụkwọ nke ndụ ka ị wee nwee ike ịnata amara nke iji e wee rube isi ebe ọ ịnọ ị hụlata isi n'oge dị ugbu a ka ikwupụta jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị chineke ga-edebe afa gị n'akwụkwọ nke ndụ ka ekpere Chineke. Chukwu pụrụ iche, onye pụrụ ime ihe niile, ụmụ gị ndị a anyị nụrụ okwu n'ụbọchị nkịta onye nwanyị anyị kagbuo afa na akwụkwọ nke ọnwụ debe afa na n'akwụkwọ nke ndụ mee ka nghọta a wetara ha ndụ na ọnwụ pụrụ iche n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị ndị nke kwere na gị na ndị nke kwudosi ike na gị Onyenwe anyị nye ha mara pụrụ iche ọbara dị iji wee kwudosi ike na iji wee gbagide ọsọ a wee ruo ọgwụgwụ na Jizọs Kraịst bụ Onyenwe anyị amen nwanyị matara na olu a na site n'ụlọ ndị taip Word Radio Ministry onye nwanyị akọ mgba ama ajụjụ ọ bụkwa na ịkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 081 329 0011 ma ọ bụkwa na 080 56 719493 Ka udo nke Chineke dị sisere n'ebe ọ dị ukwuu na Jizọs Kraịst bụ Amen.